ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life world Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'obodo nke naijiria n'ime ibadan n'ime nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka Chineke gozie ọnọdụ ya n'ụbọchị nketa dịla kwenyekwana anyị ngozi na ngọta pụrụ iche dịka o si kwesị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị emem anyị ga-aga n'iru ileba anya n'akwụkwọ nsọ anyị ga-agụ akwụkwọ abụ ọma isi nke narị na abụọ amaokwu nke iri na atọ sam 102 verse 1 3 verse 13 abụọma narị na abụọ amaokwu nke iri na atọ ọsị gị onwe gị ga-ebili nwee obi ebere na arụ zayọn n'ihi na mgbe ruo imere ya amara n'ihi na mgbe akara aka abịawo ka chineke gozie okwu nke a n'ime anyị nyekwana anyị ngọzi ya dị ka o si wee kwesị n'ụbọchị nke taa ka afọ abụ ihe ebuli elu na ihe agọzi agọzi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emere na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ oge eruwo oge eruwo na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa anyị matara na oge chukwu ka mma n'ihe niile ejuo mmadụ dị ka na o yi agbaghị nke bụ eziokwu na oge Chukwu ka mma n'ihi na mgbe nwunye di ya bụ Penina na ndị agbata obi na ndị iro ya na-aṅụrị ọṅụ n'isi ya ichetara ya na ọ bụ nwaanyị nke na-atụghị atụ wee fọzikwa ịmụ amụ ichetara ya na na ọ bụghị nwaanyị kama nọ nwoke ka ọ bụ n'ihi na gịnị na chineke mechiri akpa nwa ya mana mgbe chineke tụgharịrị ya ajụ mgbe o kpesịrị ekpere chineke wee tụgharịrị ya ajụ di ya wee mara ya o wee hụ iru ọma n'ebe chineke nọ o wee meta wee mụpụta samuel onye nke onye gachiri chineke dịka ọbụladị na-ịchụ ọbụladị na ịghara dịka o jere ozi n'ụlọ ukwu ya dị na uh, shilo o wee mesịa o wee mụta ụmụ ndị ọzọ efu na anaghị agwa ya na oge chukwu ka mma ka ọbụna dị josef mgbe o mechara wee bụrụ eze na ala nke ijipt efu na ndị a niile na ndị nọgasị na akwụkwọ nsọ dịgasị afọ ha ga-agbagha n'oge chineke ka mma mma mana enwere oge dị n'etiti mgbe chineke kwere gị na nkwa na mgbe ị na-achọ iru chineke wee rute mgbe o ya abịa na mmezu n'ihi na ọ bụghị mbọsị akụrụ mkpụrụ ka ha na-aghọrọ mkpụrụ ahụ ọ bụghịkwanụ mgbe etinyere ihe ubi ka ihe ubi ahụ na-apụta ọ bụrụ ihe eji eji wee mere ndị ndị Igbo na-asị na ọhịa asụrụ taa kọọ ya taa kọkwanụ ya taa tinye ihe ubi taa a sị na ọ bụ na ọ jọọ njọ ọ makata mma ile anya iwe fụzie na Chineke nyere anyị ohere iji wee mata ya karịsịa ọbụla dị nke kacha nke bụ na mgbe ọbụla anyị na-akpọku Chineke ọ dị anyị ka Chineke ọ nọ n'ebe dị anya ka anyị nwee ntachi obi jidesi ike n'okwukwe wee na-akpọchie karịsịa mgbe ọbụla ebili mmiri na-atụ n'ụzọ anyị mgbe ọbụla ọnwụnwa na ihe isi ike na-aba onye ugbo ọbụla dị n'ụzọ nke anyị na-esi ka anyị ghara iri ngwụla ma ọ daa mba ma ọ were ekweghị ekwe ma ọ were ụjọ wee gbaghachi azụ chineke achọghọ ka anyị bụrụ ndị dị otu a kama n'ihe ndị a niile ọ na-anọchi anyị dị ka ọla na ọlaọcha n'ihi na ọ bụ site n'ihe ụfụ ọ bụ site na nnukwute ọkụ chara acha ka eji anọchi ọlaọcha na ọla edo mgbe n'ikpeazụ ọ bụrụzi ihe chapụtara na ihe chakere na karịsị ya n'ihi na ọ bụ na chineke kweghị nkwa mana iji okwu nke chineke wee kwudosie ike ihe m na-achọ ịgwa bụ na ọ ka o nwere ike ite aka mana ọ bụghị na a ga-azụnarị gị ihe ndị a ma ọ bụrụ zụnarị gị ya ọ ga-abịa na mmezu ebe anyị gụpụtara bụ onye dere abụ a wee na-akọwa na Chineke onwe ya ga-ebili wee nwee obi obere na-arụ zayọn na-arụ gị na-arụgo onye na-akpọkụ ya na-arụ onye ji okwu ya wee bịa n'ihi na mgbe eruwo imere ya amara n'ihi na mgbe akara aka abịawo chineke bụ onye na-eme amara chineke bụ onye na-atọpụ n'agbụ chineke bụ onye na-eme ka ihe ahụ siri ike dị mfe ọ dịghị ihe karịa chineke na omume na-abụ chineke nke pụrụ ime ihe niile n'ime ndụ gị ihe ọbụla nke siri ike chineke ga-eme ka ọ dị ndụ n'oge dị ugbu a n'aha jizọs ihe ọbụla ọsọkwa ya na-eche gị aka mgba n'iru ihe ọbụla ọsọ ya na-anwale gị were okwukwe jidesie ike ada na mba elena ya gburugburu n'ụjọ n'ihi na ụbọchị taa oge mbuli elu ga eruwo n'aha jizọs ile anya n'ime ndụ lazarọs ọbụna dị na mgbe mgbe lazarọs nwụrụ na mgbe e kitiri ya wee kwadozi ya wee tinye n'ime ili ọ dịka a ga-asị na olileanya ọ dịghị agasị na onwezi ihe chineke pụrụ ime ọ dịghị agasị na enwezi ihe jizọs pụrụ ime ile anya efu ka ndị nọ n'akụkụ ihe niile nọ ndị ahụ ebe akwa ọ bụ ha ncha niile efuru ya n'anya ọ bụkwana ha ncha niile na-achọ ọganiru ha ọ bụkwana ha ncha niile na nwere obi ebere n'ebe ha nọ n'ihi na ụfọdụ ha yi na-ewe iwe si gịnị oge ọbụla jizọs a na-abịa na nke ha ma ọ ha bụ ndị enyi jizọs ọ ha ya agbasịrị ọ ha ya apụ etu ya ka ụfọdụ ndị iro si na-ekwu okwu n'ebe ụfọdụ ndị mmadụ nọgasị ma ile anya efu mgbe jizọs bịarụsiri mgbe ọ si ha bịa gosi ya ebe eliri lazarus ọ bụrụ ndị nwere obi ofu na ndị chọrọ ọganihu ndị ezinụlọ ndị nwere lazarọs mary na mata ha ga-agba ọsọ ga-eje gosi ya ma ha sị ah, ha hapụ ọhịa gịnị na nke ahụ ọ n'ọbụrụ na ị bịara mgbe ọnwụbeghị na anyị ka nwere ike ihe ihe eme mana kịta si abụmazie n'ije kịta na n'ebe diga n'oge abalị nọ gara aga n'origwe na-esi m isi ha chefuo na onye a ndụ na mbilite n'ọnwụ onye abụ eziokwu onye abụ ihe onye abụ ihe niile mgbe n'ikpeazụ mgbe e gosiri ebe jizọs ụdị ebe a kelee chineke site na ya ekelere n'ihi na mgbe niile ka ọ na-aza ekpere ị kwesịrị ịmata na mgbe niile ka chineke na-aza gị ekpere ọ sịghị ee ekpere ka ọ zara ga ọ sịghị mba ekpere ka ọ zara ga n'ihi na ọ mara ga karịsịa mkpa gị niile mgbe n'ikpeazụ ọ kpọọ lazarọs uko lazarọs bụ onye si n'ọnwụ pụta bilite nke a wee na-egosi anyị gịnị ihe ọsọ onye na-adakwasị gị ọsọ onye abụgodị ihe ahụ anwụgo anwụ akwụkwọ nsọ mere ka anyị mata na ọkpụkpọ ahụ nwụrụ anwụ ga-adị ndụ ọzọ n'aha jizọs n'ime ndụ gị na ezinụlọ gị na ebe ụmụ gị nọ ebe nwunye gị nọ ebe di gị nọ ebe na-azụ ahịa ebe ụnụ na-agụ akwụkwọ ebe niile ọsọkwa na-abụrụ kwubie okwu ekwubie m okwu n'oge dị a wee sị gị n'oge erugo na ọkpụkpọ ahụ nwụrụ anwụ ga-adị ndụ ọzọ n'aha jizọs ike nke si na mbilite n'ọnwụ adakwasịgwo gị ị ga-enwe mbilite n'ọnwụ n'aha jizọs n'ụbọchị taa ị ga-afụ ihe mgbanwe pụrụ iche n'ime ndụ gị n'ụbọchị taa ị ga-afụ ntute pụrụ iche n'ime ndụ gị n'ụbọchị taa ị ga-amata n'oge akara aka erugwo karo a na-abịa n'isi njedebe a sị gị n'oge akara aka erugwo chineke ga-atụgharịrị gị ajụ chineke ga-ebuli gị elu chineke ga-atụkwasị ya ndụ n'elu ndụ ebere n'elu ebere amamihe n'elu amamihe ihe ụkọ gị niile ga-abụ ihe eripịara eripịa ị ga-afụ uju na uju na uju n'elu kasị elu chineke ga-echeta gị chineke ga-emere gị ebere chineke ga-agọzibiga gị oke ma n'ime ngọzi ndị a niile ị ga-amata na ngọzi niile na-esi n'aka jehova were abịa ọ bụghị n'aka mmadụ nke kachasị nke bụ na ị ga-amata na jizọs kraịst akwụghị ụgwọ mmehie gị niile ma ị nabatagwo dị ka onye nwe na onye nzọpụta gị gị na-ege ntị ọ bụrụ na ị nabatabe Jizọs Kraịst dị ka onye gị na onye nzọpụta gị ohere dịrị gị oge dị ugbu a iji wee gbuo ikpere n'ala nye ya ka ọ bụrụ oge nke a bụ mgbe iji malite ịsọpụrụ Chineke na ịnabata nwa ya bụ onyinye nke o nyere n'efu ka ndụ wee bụrụ ihe agbanwere agbanwe ka ndụ wee bụrụ ihe nwere ndụ ọhụụ ka ndụ wee bụrụ ihe atụgharịrị na isonye n'ụzọ nke kraịst n'ihi na ngozi ndị a niile na oge gị iru ga-esite na ịmara jizọs kraịst dịka onye nwere nzọpụta gị welata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka chineke kagbuo afa gị n'aka ọnwụ n'akwụkwọ ọnwụ debanye afa gị n'akwụkwọ nke ndụ mgbe ị na-eme nke a ị ga-ahụ mbuli elu pụrụ iche na ngozi pụrụ iche oge gị ewee ruo n'eziokwu chukwu onye pụrụ ime ihe niile lee ndị ori gị ndị a ndị noru okwu gị onye nwanyị mere ha dịka okwu si wee dị ndị nke na-anabata jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha onye nwe kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị eketa oke na alaeze eluigwe dịka isi wee kwe na nkwa mere ha amara mere ha ebere dịka o si wee kwesị n'aha jizọs kraịst onye nwe anyị amen gị onye meworo nke a jidesi ike ekwela ka anapụghị jizọs kraịst na ndụ gị ekwela ka anapụghị mkpebi nke ikpebiri n'ụbọchị nke taa na-esonye na ndị nke chineke na ifufe nrọ n'ịmụta akwụkwọ nsọ na ikpe ekpere na ijidesi okwu ya ike mgbe ị na-eme nke a ị ga-abụ onye agọzi agọzi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen matani na okwu a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life wọd redio Ministry unu nwee akụkọ ama ma bụkwa na ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma bụkwa na 08132900111 ka udo nke Chineke nkechasị udo niile dị ụnụ unu gozie unu gozibiga unu oke dịka ka si wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen